AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nke kraịst ka m ji obi ụtọ na-anabata anyị na-ajụ si olee otu anyị dị ama m na amara chineke na-abara anyị ụba ama m na ịhụnanya ya ga-anọgide ruo mgbe ebighị ebi ka anyị gbalịa kpọkọta ụmụ anyị kpọkọta ndị ụlọ anyị mgbe anyị ga na-eleba anya n'ihe gbasara ezinụlọ n'ụbọchị taa anyị ma na ezinụlọ anyị bụ ihe ekwensu na-agba mgba na-achọ otu oge si wee gbasasịa ya ma onye tụkwasịrị obi n'ime Chineke ọ ga-abụ onye ga-emerinụ ihe ọ bụla nke ekwensu ji chụọ ya n'iru n'ụbọchị taa anyị chọrọ ileba anya akwụkwọ nke ụmụ anyị kwesịrị na-agụ n'ime ezinụlọ site na ime ụwa anyị nọ n'ime ya ihe ọjọọ na ihe mgbagwoju anya na-eme ekwensu na-ewebata ihe ga na-eme ka ụmụ anyị na-echefu onye Chineke bụ ka ha ghara inwe ike na-ahụ Chineke n'anya ma na-asị n'ụbọchị taa ma n'izu a anyị ga-eleba anya akwụkwọ nke ụmụ anyị kwesịrị ịna agụ ka m gwa anyị na akwụkwọ mbụ ụmụ anyị kwesịrị ịna agụ bụ akwụkwọ nsọ mgbe ụmụaka nọ n'ime afọ anyị ma ọ bụ mgbe ha na-etolite etolite ma ọ bụkwa mgbe ha na-awọla ntorobịa akwụkwọ mbụ ha kwesịrị ịna agụ ụtụtụ ehihie abalị bụ akwụkwọ nsọ nke Chineke site na onye eji akwụkwọ nsọ nke Chineke zụlite ga-abụ onye ga-abara onwe ya uru bakwara nne na nna ya uru bara etiti na gburugburu ebe obi ọ ga abụ onye bara uru a ga na-akpọ ya aha dị mma a ga na-atụ aka n'ezinụlọ ahụ si ịhụ na nwa onye n'otu a ịhụ na onye n'otu a ihe ọma ka ọ na-eme ngọzi ka ọ ga na-anata ma o legharị anya n'iru legharị anya n'azụ akwụkwọ nsọ Chineke bụ akwụkwọ mbụ nwata kwesịrị na-agụ site n'ime akwụkwọ a nne na nna ga-ahụ ndụmọdụ nke ha ga-eji wee zụlite nwa ha ha ga-agwa nwa ha ihe o kwesịrị ime ihe o kwesịrị iri otu ọ ga-esi wee jee iji, otu ọ ga-esi wee dina otu ọ ga-esi wee kpaa agwa ihe niile nọ n'ime akwụkwọ nsọ nne na nna na agụ akwụkwọ nsọ kwamgbe kwamgbe ọ ga-ara ha ahụ iji ya zụlite nwa ha ma na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị gbalịa tinye ya n'ime uche anyị ka ezinụlọ anyị wee bụrụ ezinụlọ nke Chineke na ndị mmụọ ozi ga-anọ obi na-atọ ha ụtọ bụ ezinụlọ nke na-agụ akwụkwọ nsọ na-emekwa ihe edebere n'iwu ọ bụ otu ihe n'izi nwa gị otu esi agụ akwụkwọ nsọ mana ị na-agụ akwụkwọ nsọ ị kwesịrị ị na-eme ihe e debere n'iwu ihe edere n'ime akwụkwọ nsọ ahụ akwụkwọ nsọ Chineke bụ ihe na-enye anyị ndụmọdụ nke anyị ga-esi wee bie ezi ndụ n'ime ụwa anyị hụrụ nwaanyị onye gụọ akwụkwọ nsọ nwatakịrị nke gụrụ akwụkwọ nsọ ọ ga-amụta ndụ nke Chineke ndụ Chineke bụ ndụ nke ige ntị ndụ onye nwere obi ruru ala ndụ onye na-enyere mmadụ aka ndụ onye na-enwe ịhụnanya nye mmadụ ibe ya ọ ga-amụta ihe mara mma na inweta izu na inweta agwa dị mma n'aka Chineke ka bụ nwata nke na-agụ akwụkwọ nsọ ma na-achọ ka anyị mara si na ọ dị mma ka anyị zie ụmụ anyị ka ha na-amụta akwụkwọ nsọ Chineke ka ha nwere ịhụnanya na ịgụ akwụkwọ nsọ site na akwụkwọ nsọ bụ ihe ga-ezi ha ikpe ziri ezi ọ ga-eme ha ghọta ikpe ziri ezi ọ ga-eme ha mara ebe ndị mmụọ ozi na-asọ oyi izu ụkwụ ọ ga-eme ha aghọta na Chineke bụ onye na-ekwunu otu o si kwuo ya bụ otu o si eme ya ma na-arịọ gị onye ọma na-ege ntị n'ụbọchị taa ọ bụrụ siri na izibe ụmụaka gị ma ọ bụ ndị ntorobịa bụ ụmụntakịrị na akwụkwọ nsọ na ọ dị mkpa n'ime ezinụlọ gị biko bido ugbu a ziwa ha akwụkwọ nsọ Chineke ka ha wee gụọ akwụkwọ nsọ Chineke ka ha wee rie ya dịka nri ka ha wee ṅụọ ya dịka mmiri ka o wee bụrụ ọkọlọtọ ha ga-anyawa n'olu ha ka o wee bụrụ uwe ha ga-eyi na-arụ ha ọ ga-enyere anyị ezigbo aka mana onye na-eyi agbara n'ụkwụ ya ka ọ bụrụ akwụkwọ nsọ ka ọ bụrụ ihe ga na-eduzi ha n'ihe ọbụla ha chọrọ ime ka ọ bụrụ ihe ha ga-echuwa n'iru n'ihe ọbụla ha chọrọ ime akwụkwọ nsọ Chineke dị ezigbo mkpa ma na-arịọ gị nwa Chineke na-ege ntị ka ị gbalịa n'ịhụnanya nke Kraịst ka ị gbalịa n'ezie ekwensu enyego anyị ọlụ ọlụ na-agaghị apụtara anyị ihe ọbụla na mkpetemazụ n'oge ikpetemazụ ma na-arị anyị ka anyị gbalịa zụlite ụmụaka n'ụzọ nke Chineke site Chineke enyewa anyị ụmụaka ka anyị wee zụlite ha n'ụzọ nke Kraịst onye na-azụliteghị nwa ya n'ụzọ nke Kraịst amamihe onye ahụ na-achọ maọbụ ihe ọ na-eche maọbụ ihe ọ chọrọ ka nwa ahụ ghọọ echi niile e kwuru okwu sị na echi dị ime onwe onye ma ihe ọ ga-amụ mana nwatakịrị a zụlitere n'ụzọ nke kraịst dịka mmeri si zụlite kraịst n'ime akwụkwọ nsọ chineke anyị ga-aghọtasị na o nweghị otu ụbọchị ọ rapụrụ akwụkwọ nsọ nke chineke ihe niile ọ matara ihe niile ọ mere bụ nke ga-enye aha nsọ chineke otito ma na anyị n'ụbọchị taa ka anyị gbalịa ka ụmụ anyị mụọ ị na-agụ akwụkwọ nsọ ka ọ bụrụ ihe ga na-enye ha obi ụtọ n'ụtụtụ n'ehihie n'abalị ọ bụkwara ndị na-arụ ọrụ ebe ọ bụla ị nọ gbalịa na-agụ akwụkwọ nsọ kwamgbe kwamgbe ọ ga na-enyere gị aka ọ ga na-enyere gị aka ka ị wee ghọta ihe ị kwesịrị ime na mgbe niile ama m na amara Chineke ga-anọnyere anyị ama m na ịhụnanya ga-anọnyere anyị echi echi na-abịa anyị ga-aghọta otu akwụkwọ nsọ nke Chineke ji bụrụ akwụkwọ nkwa na akwụkwọ ngọzi nye ụmụ anyị ma anyị nwa ndị na-azụlite ha ama m na Chineke ga-anọnyere anyị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa Chineke ọma na-ekentị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ dị mma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche eze gị n'ije gụrụ na ya emeghewo megide gị nna ihe niile dịkwa ike dịkwa ọtụtụ ngọzi ya na mgbahara aga m eje kuru aga m eje kuru aga m onye dị n'ebe

nọ n'ụwa na-ahụju anya n'aka ekwensụ n'ime mmehie ya n'ime nsogbu ya nna onye dị n'eluigwe nwere ọnọdụ ọma ọ na-asị m ma aga m ejekwuru nna aga m ejekwuru nna onye dị

aga m ejekwuru nna m onye bi n'igwe onye kere eluigwe n'ụwa si ya nna m gbaghara m unu emeela ndị Seventh Day Adventist Church Choir Isugwu Zion herald na-abụ anyị ka mara Chineke nọnyere unu mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo otu onye dị nke kwere ịnwụ na ihe ka mkpụrụ obi dị ka m wee dị ndụ n'okporo ụzọ obe ka o kwere ije ịsachapụ mmehie niile nke akpọgidewo ha akpọgidewo ha akpọgidewo mmehie m n'obe ewo ahụhụ ya na-arụ mgbu dị ukwuu n'ọbụrụ mmehie m ga Kalvarị ịhụnanya na nta chi obi ya n'ebe m nọ mere ka ọ obi m na njọ ma ọ dị ọmụma ikpe dịrị m ọzọ n'ihi na akpọgide mmehie n'obe akpọgidewo ha akpọgidewo ha akpọgidewo mmehie emnobe ewu ahụ ya na-arụ mgbu ọ dị ukwuu n'oburu nwanne m nwoke onye na-ege anyị ntị n'oge ndị Igbo ọ na-ịga n'ihu kwa na okwu nke anyị ji mere isiokwu ịgbanarị agụụ ihe ọjọọ mana nke anyị ji emere isiokwu taa bụ esemokwu esemokwu hụdata isi onye nwanyị were okwu gị doo anyị nsọ wezụga esemokwu n'etiti anyị ma mee ka anyị bụrụ ndị e edoro nsọ n'anya gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen esemokwu ọ bụ gịnị na nkọwa okwu esemokwu bụ hmm, iso okwu nke juru na ndọndọ iso okwu nke juru na ndọndọ igosi ọkaibe <laughs> mgbe m na-achọ ịdị mma karịa nwanne dị mma karịa enyi dị mma karịa di dị mma karịa nwanyị ọ na-akpata esemokwu mgbe m na-eche na mbụ bụ ọkachamara n'ihe niile enweghị m ịnata ndụmọdụ ọ na-akpata esemokwu mgbe m na-agbanarị ndụmọdụ niile dị iche iche ma ndị ọma ma ndị ọjọọ bụ ndụmọdụ ndị ga-enyere m aka ọ na-akpata ọ na-akpata esemokwu ịga n'ụlọ ọrụ dị iche iche ndị mmadụ na-ese okwu ebe a ịga n'ezinụlọ dị iche iche ndị mmadụ na-ese okwu mgbe ụfọdụ akọrọ gị ihe ihe dị elu elu mana ihe omimi dị na esemokwu ọbụla ga leruo ya anya o nwere onye na-adọrịrị ọkaibe o nwere onye na-adọ otu m ga-esi ka mma o nwere onye na-adọ ka ibe kpọọ isi ala nye ya akụkọ kọrọ n'akwụkwọ esta na akwụkwọ nsọ banyere onye a kpọrọ heman na mọdekai heman bụ otu n'ime ndị eze achị mgbe e mechara ha na esta nwunye eze heman so n'otu n'ime ndị so ịzaghachi mana ọ na-akụfe n'ebe ndị nche na-anọ dị niile a na-esekpuru ya ala na-akpọ ya heman mana mọdekai a na-akpọ isi ala nye ya esemokwu adị <laughs> ekworo adị n'ime heman megide mọdekai nwanne m nwoke onye na-arụ ọrụ bekee nwanne m nwoke onye azụmahịa onwere onye ọ dị gị ka ọ gị ka karịala gị onye ọ na-emetụ gị ka ee ọ na-efili tubi ma ọ bụ na na n'ime onwe ya na ọ na-eme ka ọ karịrị gị gịnị ka iji etinyekwa n'ihe a n'ime obi gị mmadụ na-akpatara onwe gị ọrịa ị na-akpatara onwe gị ị na-akpatara onwe gị ọnwụ ka m mara gị atụ ihe i mgbe ị gara na-elesi onye onye nọ n'ime onwe ya gị na-agụ isi ihe ị na-amaghị o nwere ike ihe ị na-eche awụ ihe ọ na-eche gị ga na-agụ isi si na o duru ugbu a na o duru ugbu a na o nwere ugbu a e, ruru otu ugbu a ihe dị otu a ga-abụ ihe dị otu a ma ịbụ chineke echekwala echiche dị ka nka ihe iyichara awụ onye bụ moto ya pụta na geti baa striti baa banye express ya nọrọ na highway na spid 100 onye ọzọ ewere 120 gbafee ya chi ya hmm. <laughs> chi ya gbaa 140 o nwere ike ụkwụ taya adịghị ike <laughs> ya na achị ya ekeretekeretekeretekeretekerete o nwekwara ike gbafee ya mana gị nwee asident chineke n'onwe ya mgbe ọ na-ebuli mmadụ elu goo onye na-akpata esemokwu ịchọrọ ịna ọga gị ọchịchị ịchọrọ ịna ọga gị oche gị na-akpata esemokwu ịrọ ebe a ịrọ ebe a ịrọ ebe a ịrọ ebe a esemokwu a na-esi nga niile chegharịa n'ihi na mmụọ chineke a na-aduba na esemokwu esemokwu na-akpata ihe na-eko achịcha esemokwu na-akpata enwe nghọta esemokwu na-akpata evuvo dị iche iche esemokwu na-akpata ịga asịrị masị na arụrụmarụ ma a rụrụ ihe niile a na-arọsi ihe niile a na-asị bukọtara gị ya isi ga-eju ihe ị kwesịrị ime n'iji gbanarị ọnọdụ a bụ na n'ime onwe gị ga-enwe mkpebi si onwe gị na ị ga-anọkwa na esemokwu ọzọ o nwere ihe ndị redio na-agụ n'olu igbo ji onye na-ala ji onwe ya ịga n'iru bụ ndụ esemokwu wee ijide onwe na onwe onye n'ala esemokwu ga-eme gị ị ga agafa n'ihe ị na-eme mana ịkọta onwe gị gbanarị esemokwu ị ga-aga n'ebe dị anya ị ga-abụ mmadụ a ga na-ahụ n'anya gbanarị esemokwu n'ụzọ niile dị iche iche o nwekwara na ihe ndị na-akpata esemokwu anyụkwu na-akpata esemokwu okwu ọjọọ na-akpata esemokwu arụrụ ala na-akpata esemokwu ihe ruru mmadụ n'ife nza nye ya onye ahụ ihe ruru mmadụ n'ọfịs nye ya onye ahụ ihe ruru nwa bọị gbara gị bọị nye ya ya ihe ruru nwunye gị nye ihe ruru di gị nye ihe ruru ụmụ gị nye ya ya nye ya ya hapụ esemokwu hapụ na esemokwu hapụ na esemokwu hapụ esemokwu rapụ esemokwu esemokwu na-eme mmadụ a na-agba gburugburu n'ofu ebe ọ ga-agalikwa ebe o kwesịrị ịga ọ ga-erukwa ebe o kwesịrị iru na mgbe o kwesịrị iru ebe a mana onye nwe na-akpọ gị oku taa jizọs ji nwayọọ na-akpọ gị okwu na-akpọ gị taa na-akpọ gị taa gịnị ga-eme ka iwe si na ya pụọ wee kpafue n'ebe dị anya ọ na-akpọta ọ na-akpọta jizọs ji nwayọọ ji nwayọọ wee na-akpọ gị taa meziri esemokwu emeziela obi ya onye meziri esemokwu emeziela ụzọ ya onye meziri esemokwu emeziela ezinụlọ ya <laughs> ka m kwukwa ya ọzọ onye meziri esemokwu emeziela onwe ya onye meziri esemokwu emeziela ụzọ ya onye meziri esemokwu emeziela ezinụlọ ya ngọzi na-adịrị ndị na-eme ka mmadụ na ibe ha dị n'udo n'ihi na ndị ahụ ka a ga-akpọ ụmụ chineke bie ndụ na-enweghị esemokwu gbanarị esemokwu ọ ga-adịrị gị na mma n'aha jizọs onye nwanyị amen datị isi anyị kpere chineke onye nwanyị ndị niile na-ege ntị n'ụbọchị ndị a ka m na-arịọ amara fụrụ iche n'isi ha na ebere gị n'ebe ha nọ na site n'ụbọchị ndị a ị ga-anapụta ndị niile nọ n'esemokwu ma nye ha nwere onwe o nwere ndị ọ ga-ara ahụ ịgasị na ha na-emezi na esemokwu na ikpe iche iche onye nwanyere ha aka ka ha gbanarị nganga bụ ndị gị na aga ekwe ka esemokwu laa nganga niile ndị ji esemokwu ji sie ya ike onye nwanyị wezụgacha ha ma mee ka ịdị n'otu na izu oke ka ọ dịrị ndị gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa corona na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo